Anyị gara ahịa ịgo nri. Anyị gara ahịa ịgo nri. We went to shop for food. Anyị gara ahịa ịgo nri.